abịa na ụka ndị Igbo ọnlaịn nke ụbọchị tata na mbata bụzi venerable Prince Chukwuma papa ụmụbọyị ọ bịago ụka nke ụtụtụ a ee ise ekwu bụ na ọ ya dịla igbo na mma ụmụ igbo ndị ọma chukwu gọzie ụnụ ee tata abụrụkwa ụka anyị ọzọ ụka ndị igbo n'ikuku ee ọ ka anyị nabata mmadụ niile onye ụnụ na-anụ bụ venerable prince chukwuma ee nke eji papa ụmụ bọị wee malụ ana m ewetara ụnụ ozi ekene site n'aka ụmụ igbo niile ebe ọbụla igbo nọ ebe ọbụla igbo nọ ka m si na-ewetala ụmụ igbo na apụlụ iche ee ebe anyị sikwanụ wee n'aka ya bụ ụka ndị igbo online bụ na ana igbo nnewi na nnewi dị na anambra steeti ka ya bụ ụka si na-abịala ụnụ mana mụnwa bụ nwa afọ ọka etiti na idemmili south local government area ee eh, mana abụm ụkọchukwu na-eje ozi na Anglican Diocese of Nnewi ee eh, mana malụ na ụka nke a ọ ụka ndị Igbo enweghịkwa ndị nwe ya karịa ndị Igbo ịbụrụ ha na onye Igbo na-ekwe ụka gị ebe a ọ ya ka o ji bụrụ ụka ndị Igbo ma na n'ikuku na online anyị ji ozi ekene wee bịakwa n'ụbọchị taa cheta na ụbọchị nwanezde ọbụna ọkụ elekere nke iri ka anyị ji gị ụka ndị igbo ọnlaịn a ee ihe ya emekọta ya gịba ndị mmadụ invite by your friends gwaba ha ncha aje like ya anyị na-eme ya na facebook page anyị afa facebook page anyị bụ reverend prince chukwuma reverend rev prince chukwuma na-afụkwa ndị adịgboroja ọtụtụ ndị mmadụ na-eje wele afa mụ na e, pikshọ m mepee fesbuk akaụntụ ọzọ bido yọba ndị mmadụ ego ka m kwukwa ya ọzọ anaghị m ayọ ego na fesbuk ee anakwuo m ayọ ego na text message so ị nata text message ma ọ nata fesbuk mmadụ asị gị na o ji afa m si ya mba na ọ bụ papa ụmụ bọị ka ọ na-ekwu maka ya o ya eme ndị adịgboroja ha ya na-apụta mana anyị na-ayọ ọ bụghị etu a ka esi eme ya ihe eje were afa mmadụ na-emebisi ọ bụ niile esonye anyị na YouTube YouTube chanel m bụkwa Reverend Prince Chukwuma mana YouTube mana Facebook onwekwa ebe anyị na-ayọ ego onye gwa gị na onwe ihe ọ na-afụ n'isi gị ee gị tinye ego na Motherless Babies Home nwanụ onye gị akaụntụ ma ọ bụ sị gị kpọzie onye a ka ka ya wee bupụlụ gị ịjụọ ya nyanwa ya ekpe ekpele ịkwụọ ụgwọ o wee kpee ekpele chineke ya azazi ekpele ịkwụọ chineke ego one ya bụ na ọ bụghị njirimara m oyihe nna akọwa ee mana ya na-eme anyị agha eji maka ndị adịgboroji akwụsị ife anyị na-eme so igbo bụ igbo ka nke n'ụlọ ee wee nabata ụnụ n'ụka nke ụbọchị taa ekwukwa m ọzọ sị igbo ya gazie ee eh, dịka anyị si amalite ịbụrụ nwoke ebe ọbụla ị nọ wepụrụ chineke okpu gị n'ọkwanye na ya bụ aka ọnya bụ onye nyere anyị ndụ eze a na-ekpesiala ọgwụ chukwu okike abịa ma ee eh, ka anyị kpọkuo n'obi n'igwe anyị nwoke iwepụ okpu ya iji ewepụ okpu anyị bụ ka anyị gwa ya na anyị na-erubeli ya isi ka anyị gwa ya na ọya kachasị ọ karịsịrị ee eh, ngwa oluo na mgbe anyị ji ekpe ekpere anyị ekpee n'aha jizọs kraịst anyị na-enye gị ekene anyị na ebu gị enu eze a na-ekpesiala ọgwụ ọ gị bụkwa na ọnọ na ndụ afọ ọnwa okenye mgbe gboo agụkata agba wa ọ ife bụ ịkarịrị mmụọ ịkarịrị mmadụ ịkarịrị okwu ikotelu n'eluigwe ịbụ chukwu n'elu ụwa ịbụ chukwu mmụọ na-atụ gị egwu mmadụ na-atụ gị egwu ọkwana ka anyị bụ ụmụ gị ụmụ gị bụ ndị igbo ji wee gbakọkwa n'ụka nke ndị igbo ọnlaịn ụbọchị taa ka anyị bunie gị elu ka anyị jaa gị mma ka anyị gọzie aha gị ka anyị kwupụta otuto gị chukwu okike abịa ama n'ala na ụmụ igbo ji bịa imeli igbo ọbụlụ mba pụrụ iche imeli igbo ọbụlụ ndị a na-ewu anya ọkụ igbo a na-ewu ndị mmadụ anya ọkụ ọ ndị mmadụ na-ewu igbo anya ọkụ maka na ịgọzi ka igbo ka anyị kene gị n'afọ ụmụ igbo niile ịfụkwala ya ebe anyị jelu ịgọzi anyị ebe anyị ịgọzi anyị ebe anyị jelu ịgọzi anyị anyị na-ejebe mmadụ gbala na lu unu mee ndị ahụ tenant fa na-akwụ anyị ugwu unu ọkwa na ncha ka eji eru anyị anya ọkụ a maka na ngọzi na-enye anyị karịrị akarị n'afọ ụgbọ igbo ka mụ nwa bụ papa ụmụ bọị venerable prince chukwuma na-ekene gị taa si gị chineke deeme chineke daalụ ịmakwana ọ na-abụ a na-akpagbu igbo igbo a na-amụba a na-akpagbu igbo igbo a na-amụba ndị na-akpagbu anyị anọkọta ofu obodo nwa agba shọpụ ndị igbo ọkụ anyị mụọ ndị na asponsọ ya ebe nwa emebisia ihe ndị igbo obere oge na-adịghị anya igbo alụọ nke ka nke ndị a na-asị ndị a ka edebe ndị a si bịa ụwa ọkwa n'aka chineke na-eme ife a chukwu okike abịa ma ụmụ igbo ekene gị taa bunie gị elu wee yọzie nnọnyere gị n'ime ụka ndị igbo ọnlaịn nke ụbọchị taa gọzie ụmụ igbo site n'ụka dọrọ mkpụrụ obi nye onwe gị ịnwụkwanụ maka ụmụ igbo ka ị wee zọpụta igbo ọbara jizọs na-ehukwa n'obe kalvarị maka ụmụ igbo biko dọrọ mkpụrụ obi nye onwe gị tijie ike mmehie na ndụ ụmụ igbo taa ọtụtụ ụmụ igbo na-ege m ntị ma ndị ka ya emechaa gee ya ahụ adịghị ọkwa na ha na-aya ya dị iche iche site n'ụka ndị igbo taa gwọọ ọfa ụfọdụ ka eji amoosu atụgharị jiri ọgwụ atụgharị site n'ụka ndị igbo taa nye ha nwere onwe ụfọdụ ka ife ha na-eme na pụọ dịka aka na-akụchasịfa site n'ụka ndị igbo taa gosikwafa ụfọdụ ka mara ejifa na-enwe nsogbu di na nwunye a na-ese katakata a na-anụ chineke anyị ayọ site n'ụka ndị igbo taa chịkọ ezinụlọ etu a ụfọdụ ka ụmụ ha na-awa isi ha amazife ha ya eme ụmụ ha site n'ụka ndị igbo taa kpọchigata mkpụrụ obi ụmụazị a ka nne na nna ha nwee ọṅụ mee ihe ịrịba ama dị iche iche n'ụka ndị igbo taa otu nkwa anyị na-ekwe gị bụ chukwu okike abịa ma bụ na otuto niile ya esi n'ụka ndị igbo taa pụta na ihe ebuchighara gị ya meela anyị taa ihe mmadụ ọzọ na-apụghị imela anyị site na jizọs kraịst bụ onye nwe anyị eh, eh. ebe ọ bụ na nwa afọ igbo nọ ngwa omenu ka anyị bụkuo chukwu okike abịa ma abụ anyị na-abụ ya bụkụlu ya abụ ị na-agba egwu ị na-akụ aka ị na-eshi ya na-eshi ya na-eshi ya shi aka ndị ọzọ na-afụ ya wee na-esonye chineke gọzie gị dịka ị na-esonye ya emie n'aha jizọs onye dịka chineke onye onye ndị egwu na ya ya mere onye onye onye dị ka Chineke onye onye onye ka Chineke onye onye dịka Chineke onye dịka Chineke onye ọ bụ onye Chineke onye Chineke onye dịka Chineke onye dịka Chineke onye onye ya dị ike enwe onye dịka Chineke eseghị n'elu ọkọdọ ya na-abụ n'ala anyị ekele Yes. ka Chineke onye onye onye dị ka Chineke onye onye dị ka Chineke gbado m onye dị ka Chineke onye onye ụwa niile na-asị ebube ebube Jehova Rama, Rama Rama, Madhurine né nasce. Ebube, Ebube, de Jeová, Marama, Madhurine né nasce. Ebube, Ebube Jeová, Marama, Ebu be, Ebu be, Ebu be. ebe oh, maara ewo mmadụ niile na-asị ebube ebube jehova ebube ya mara mma mmadụ niile na-asị ebube ebube jehova mara mma mmadụ niile ebube ebube ije ije egwu emenu ije mmiri mpe igbo ya gazie ije sebe ije ije chi ndị ahụ ejiri aka mee chi ndị ahụ ejiri aka mee chinda ho Ejiwa kame. mee chinda ho ejila aka agaghị m efe chinda ho ejila aka agaghị m efe chinda ho ejila agaghị m efe chinda ho o oh, ejila ewo chinda ho ejila ikewere anya ma ọ dị ya afụ ụzọ ejiri aka ewo chinda ahụ chike mere ọnụ ma ọ dị ya ekwu okwu ejiri aka mere chinda ahụ ejiri aka o nwere ụkwụ ma ọ dị aga ihe ejiri aka mere chinda ahụ chi ndahụ ojiri aka mere chi ndahụ ọya kụbara ya aka mara mma ị na-akụkwa aka ije kụba ya akụba ka ịkwụ aka dị na kọment bọs ka ịkwụ ebe ị na-akụ ya aka na kọment bọs aka kụbara ya aka mara mma kụbara ya aka mara mma ya na comment box gbaa na comment pụọ na chukwu okike abịa ma abụ oge eluo na mgbe o ji agwa anyị okwu site n'akwụkwọ nsọ icheta na ụka gara aga enwe ihe chineke bido gwaba anyị andọ ihe ahụ ka ọ ka na-ekwu n'ụka ihe ahụ si na iluga solomon isi nke mbụ bido n'amaokwu nke iri wee gbadataba ebe a ka o bido kwuba okwu n'ụka gara aga n'ụka ndị Igbo online nke wenezde gara aga nchekwa na ọya ekwu ihe ọzọ taa ọ sị mba na ya e ekwuchabeghị nke a o gosiri ya ebe nwata na-ebe akwa na-alụ aka nne ya nọ ha ebe nna ya nọ ya enweghị ihe kpatarala chineke ji lụdo ebe aka ọ sị nwa m ọ bụrụ na ndị mmehie ara gị ụra ekwela ọ ya bụ okwu chineke kpụ n'ọnụ n'ụka gara aga akọwala gị nke ọma n'ụka gara aga na ihe mbụ kwesịrị ime ka ị ṅụrịa bụ na chineke si na-ebu nwa ya ebezinakwa mmadụ amajazina gị mmadụ agwazina gị na ya ha aba uru ịbụ nwa chineke onye ka o ji bie kwụsị nwa m ịbụghị nwa emelu mkpọta nwa bọị ọbụọ cousin ebuo nephew chineke na niece ya ebuo nwa nwanne ya e ịbụ nwa ya ncheta na chineke si na m bụ nwa ya e, na-aga ana m eko oh yes na-aga ana m eko ịma ya eko uko abụ m nwa chineke amụrụ m ọzọ adị m born again ọ bụghị obere ife o wee sị nwa m bịa ka ndụ ọgọ ọdụ chineke ada adụ ọdụ ka nna nke ụwa si adụ enwere ofu nwa bọyị mkpelu na feloship anyị ịma na m nwee feloship ụmụ bọyị anyị mekwara ya ụka agara aga anyị na-emit evri third sunday of the month mụ na ụmụ bọyị niile ọ ya ka eji akpọ m ụmụ bọyị ofu bụ na nwa na-achọ ije bọyị <laughs> gee ntị o ka ịnụ ndụmọdụ nne na nna ya kpọọ ya si ya nwa m etu a chineke si si anyị nwa m ịma ya nne na nna ya gwara chetakwa ebe isi chetakwa na anyị nọ n'ogbenye nwa m ọkwa maka ogbenye ka anyị ji ahapụ gị ka ije gbaa bọị ọ bụ na ịlụ ọbọị ị na-ezute ego elikwa ya n'isi ụmụ nwanyị na-ewenata ya n'ụlọ ka anyị were zuo ụmụnne gị ihe abụọ dị ka nne na nna na-adụ nwa na-eje bọyo iruo na-ezute ego e, na-ewenata ya n'ụlọ nwa wee zube zube maka ihe nne na nna ya ghara ijelụ na abụọ bụ izu na-atalụfe ego o wee ruo ofu ụbọchị aka wee kpala ezi udene ezu eze na ya kwuo mmụọ chili ọzọ <laughs> ya bụ nwata wee kwuo na nne na nna ya ewee welu polis wee jee print statement ọ bụ na ozute ya bụ nwa zute ego ọgịa ọkwụ na akaụntụ mama ya papa ya enwe alati ewee chụọ ya na bọị mama ya wee bi nyom ka nyọ ya. asịrị na mbụ papa ụmụbọyị wee nekata nwaanyị nsị a na ebe ụnụ na-akpọ ogbenye nwa gị jee gba bọyị ya bụ ọgbachie setụlụọ ya osi na ya gọzie ya idu iyi ohi ngwa na ọkwa natago ọkwa ogbugbekwa na akwụ kwụọ lụbakwa na jọb ọ bụghị ụdị ọdụ aka chineke na-adụ na nke chineke dụrụ gị ọ sị gị nwa m ọ bụrụ na ndị mmehie ara gị ụra kwena, ị chineke ji gwa gị ife a ụdị ndị oyi ị na-edebe n'okirikiri gị ha ya aranye gị n'ife ọjọọ anyị gosiri ụzọ dị iche iche ndị mmehie si ara ọgba anyị ụra enwere ndị ndị mmehie rara ụra baa na yunivasiti eji inisieshọn ha nwụọ mana ọ bụrụ na ha nụrụ ndụmọdụ a chineke si ekwena ekwena enwere onye enwere chineke na-agwata a na-ara gị ụra ka ị join ya otu ndị ji egbe ji ohi ị na-akọnsida ya ọ gị nwoke asị gị na nwekwa ebe ọlụ dị o naijiria lekwala ele naijiria agwọtọla agwọtọ nkwenye gị na naijiria rere ere na naijiria agwọtọla agwọtọ nkwenye godulu gị mee kwenyelu gị na ọya kpatara ihe ji baya oji egbe ezu oyi nke onye ka ị na-eji izu onye ahụ ị na-eji izu nke ọ gọvanọ ọ sinetọ onye ị na-ezu nke ọ memba house of assembly ọkwa onye naijiria ibe gị edebela isi politishans debela isi n'ala etu esi debe gị isi n'ala ọ naanịnị naanịnị naanịnị gụchata nwa keke ka o welu na-enye ndị biye nni aralụgo ụra ije tudo ya egbe narị ya keke ya a na-ajụ gị sị onwe ebe ọlụ dị onwe ihe mmadụ ya eme onye ị na-eji izu nke ọhịa ife ka ọ na-eme ọhịa ife ka ọ na-eme onye ị na-eji izu nke ọ politishan ọkwa onye na-agbara onwe ya mbọ onye ị na-eji izu nke ọ bụ sinetọ ka ọ bụ ka ọ bụ gọvanọ steeti obodo unu onye ị na-eji izu nke afọ ya ọ bụgharị anara gị kịta anara gị ị na-ekwe anara gị ka banye ohi ị na-ekwe <laughs> onye a na-ara ụra amagokwa ka o si eje ana ijekwa ya ana ije ya ana ara gị ụra gị solufa ka eje kụtụsịa shọpụ ndị mmadụ ma shọpụ ndị mmadụ ọkụ ikwe enweghị ma onye ya azụ ụmụ gị chineke si ọdụ na adụ gị bụ ọ bụrụ na onye a na-ara gị ụra bụ onye mmehie gbara ya ọsọ ya ọsọ nwa m ọ bụrụ na ndị mmeghara aga ụra na ana m enweta kọl ụmụ igbo nọgasị mba dị iche iche a na afọ ụra ka ha bido bube drọgs ka ha bube ntụ ka ha bube ọgwụ ekwekwana ka m gị ọzọ ilu ga solomon isi nke mbụ amaokwu nke iri ọ nwa m ọ bụrụ na ndị mmehie ara ụra ekwena onye na-ara gị ụra prostitution ịgbaba ashawo ada igbo dị ka gị ị na-agbazi ashawo ada igbo mbanụnụ etu nne gị si wee zụ gị eji ịgba mbọ mara igbo ejighị ịgba ashawo mara igbo n'igbo nwoke na-agba mbọ nwaanyị na-agba mbọ ndị mmehiere agụ ụra ka ịgbaba ashawo si ya mba ọsị gị na ya akpọfe gị itili iluo itili ịgbagide ashawo gbatala ya ego onye gị pas ikwe mba ọ bụrụ na gee ntị ha bịa ha egosi gị ihe ị ga erite n'uru fada egosi gị ọghọm ndị a na-ara gị ụra sọ ife ha na-agwa gị bụ na ije kịta anyị gbuo onye a na chiaman a na-alụlụ dị ọlụ si na ọya akwụ ụgwọ ihe a na-egosi gị bụ ihe ya erite n'uru ada egosi gị ọghọm enwere onye chineke ji maka ya sisi kwubekwa ife a taa anyị kwulie n'ụka gara aga enwere onye chineke ji maka ya sisi kụkwa ntu a si kụọ ha ma n'isi ntu ịma m ọfụma anaghị m ekwu okwu eh, na-atọ ụtọ ihe m na-ekwu bụ obi chineke ọ ya abụ ka chineke jisi nkwa ife ata ịchọzi onye ọzọ nke ka m na eh, I'm talking to you gị nwa maka na ha ara gị ịnakpọ uli na-eche ya itudo dị nwoke ibe gị egbe narị ya ifie ọ bụrụ na ndị mmehie ara ụra ekwena onye na-ara ụra ịgwọ ọgwụ onye gwalụ gị gị hapụ chineke sobe arụsị nọ na-arụsị onye na-alaba gị na-arụsị asị gị hapụ ndị ụka hapụ ihe ụka ụka a na-eme aghọ ya onye na-ara gị ife a onye na-ara gị ka ịhapụ hapụ ụzọ si ọfịa gị bata na arụsi ịbata na arụsi arụsi nka gị bịa ka arụsị chee gị hapụ ekpele hapụ nka hee ikwe <laughs> mgbe ifufe ga-efe osisi kpọrọ nkụ oge ada mgbe ọṅụṅụ ga-abịa ha ga-amara ndị kwerenụ eburuwo m obe amalitewo m ikpe ekpere eburuwo m obe obe ahụ bụ obe jizọs ọga onye na-araje gị na dibia. onye gwa gị na ekwensu nwee solution to your problem mmadụ sị gị hapụ chineke na-ekwensu nwere solution to your problem ikwe hai hai ọ sị gị hapụ ụka na ndị ụka na-asa mmadụ isi na ndị ụka bụ ndị wayo ọ na enwelu pastọ one na one maka na fa abụọ pastọ nọ ndị igbe egbebata ọ bụghị ụdị ya na-alụ ka ha na-alụ nọ ndị batara bata bịalie iji chọọchị mee biznes mma nọ ebe asị gị na fa anọ mana fa nọ na profeshọn niile enwee dọktọs dị feki ihe ji maka ịkwụsị iji ụlọ ọgwụ enwee lọyas dị feki ihe ji maka ya sị na ihe kweghị na ndị lọya e, e, profeshọn ọbụla nọ n'ụwa a nwere ndị feki nwee ndị orijinal ọ bụ ọsọ n'ụka enwee feki pastọs ma masị asị ihe eji maka ịgbakọta chineke azụ chineke omejọlụ gị chineke emejọ gị gị chọlụ sharp sharp on ndị na-achọ sharp sharp na-adanye n'aka fake pastors ịbịakwute ụdị mmadụ nka mkpelu gị ekpele ajụọ gị ị na na nwunye mmadụ ị na-agwọ nsị gị na mmadụ mee biznes ị na-eri ego ya bido ịzacha ajụjụ mma ajụ gị ọ bụrụ na ị chọghị ibi ndụ ezi omume ya bịa echi ọ gị chọrọ pastọ ya sị gị weta seed ị na-edinagodo nwunye mmadụ ya ekpelu gị ekpere ọ dị mma ọ ya ka eji eli gị ihe chọrọ ọ gị chọrọ ya ịfụ ezigbo pastọ gịnị na-achụ gị ịchọrọ sharp sharp ịchọrọ sharp sharp erie gị ị chọghị iso mkpọ na mba ị chọrọ ị na-achụ nwaanyị chineke a na-agọzi gị ọ onye ndị pastọ ji ndị feki ji rie gị ee ị chọrọ ị na-eri ego ndị mmadụ ka chineke na-agọzi gị chineke ọ na-apụ ala iche ka isi adịghọ gị mma ịnụ n'isi adịghọ chineke mma Ọ onye ndị pastọ ji eri gị ị chọrọ ị na-agwọ ọgwụ ka chineke na-agọzi gị ijecha dibịa ijekwuo pastọ bie gị aka si gị na-agọzi gị nalụ gị sid ọ ya ka eji eri gị iji ibi ndị ezi omume enwere ndị ya ejekwu so ọ bụghị ya ka anyị eji rapụ gị n'ebe chineke nọ ịhapụ chineke gịnị fọlụ gị ịhapụ chineke gịnị fọlụ olee ebe ndụ dị ndụ dị na chukwu chukwu onye nwụwa. ụwa chukwu nke dị ngọzi ihe anya na-ahụ na-eduhie ụwa ma ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị olee ebe ndụ dị ndụ dị na chukwu chukwu onye nwe ụwa chukwu nke dị ngọzi ihe anya na ahụ na-eduhie ụwa ma ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị oriri na ọṅụṅụ nke ụwa abụghị ebe ndụ dị ịkpa akụ na mma nke ụwa abụghị ebe ndụ dị ndụ dị n'aka chukwu ihe anya na hụ na-eduhie ụwa ma ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị ihe anya na hụ na-eduhie ụwa ma ụwa amaghị na chukwu nke igwe bụ ebe ndụ dị onye mmehie ahụ gịnị ya na-ayị kedu ihe ọ na-ara gị ka unu mee? ọ na-ara gị ka ị join ya grupu ha assassins ndị a na-akwụ ụgwọ ije wusie ọbala emeghị ife ọjọọ chineke si gị ara ya bụ ụra ekwena ka m kwukwa ya ọzọ taa enwe man of god pastọ nwa igbo ị na-ege m ntị a na-ara gị ụra ka ije join ya kot ka chọọchị gị wee buo ọ bụzikwa chineke ka ị na-ejele ozi <laughs> ihe nata ekwensu ike wee elu chineke ozi ee ofu nwoke n'imo steeti si na ife a na-akpọ ya bụ iberiberizin ịnata ekwensu ike iyi ejijelu chineke ozi ihe na-eme gị ọ bụ ara ọbụla agwụ maọbụ ọbụla ara na agwụ etikọla ọnụ pastọ onye na-ara gị ụra ije nata dibịa ike ihe ejijelu chukwu ozi ike dị na ị chọghị ipe the price the price bụ ndị mmadụ eziokwu the price bụ na ihe wepụ anya na akụ nke ụwa the price bụ na ihe love ndị mmadụ sincerely ọ bụghị akpa fa ọ bụghị seed fa ọ bụghị offering fa ọ bụghị tithe fa aṅụrịkwana o adịọkwa m against tithe adịọkwa m against seed adịọkwa m against offering ka ị ghara itibe ahụ ihe a na-ekwu ndị pastor ee ị ga na-ewetie mana ọ bụghị ya ọ bụghị ya bụ ihe pastọ bịara ịlụ pastọ ya lọv ndị mmadụ ọ dakwuo itinye aka n'akpa were ego sọpọtụ lọv pipụl ụmụ bọị feloship ahụ nwelu disemba ọbụlụ 6 years ademe ofren ada kpụtait ade nwe ife ha na-eme mana m na-esili fa nri feloship sọnde gara aga esikwa ego m rice akpa rice esikwa m every feloship mee keeki jee venu kpee elufe ekpere onwe onye na-enye m shishi onye biznes ya dabara enyere ya aka ọkwụrụ love people sincerely ọ bụgo na ifu akụ nke ụwa dị fulfilled na chineke ji wee guzobe ndị mmadụ ọ ya ka akpọrọ gị pastọ eje na dibia chọrọ ije gwa pastọ ahụ na-ara gị ụra ya hapụ gị si pastọ a ọwụwa ọbọ pastọ si dibia ahụ yi suut si na ọ bụ pastọ si ahapụ gị aka enyi nke ụwa adịghị mma mọlị ha na-eme m ka nchezọ chukwu ha na-asị m ka nchezọ igbe na-eche ndụ ihe ụwa biko rapụ m ndị ọya ụwa biko rapụ m ka mkpebere chukwu enyi nke ụwa adịghị mma ma ọlị a na-agwa m ka nchezọ chukwu ha na-asị m ka nchezọ aka ji ndụ m ihe ụwa biko rapụ m ndị ọya ụwa biko rapụ m ka m wee madam madam madam madam chere m onye na-ara gị ụra ka ị chọta ọyị nwoke ebe di gị ada enye gị ego onye na-ara gị ụra onye ahụ gosikwa gị hiv mba ihe ọ na-egosi gị ma ego nwoke ahụ ya enye gị nwa agbọghọ nọ na high institution isi unizik ya Abuja jebe pati ndị politishan ịbọ na ịbọ kwuo ọkwa weta isi bịa were isi mama gị chenin nọ na UNEC mama gị chenin nọ na Federal Polytechnic oko ọ na o nwere iji e pati kelee onye na-ara gị ife ka m gụkwalụ gị okwu Chineke ọzọ ka m gụkwa ọzọ nwa m ọ bụrụ na ndị mmehie ara gị ụra ekwena ọ ya bụ ozi Chineke si m welu bịakwa ọzọ taa ekwena ha sị gị ka anyị jee ebe a na ọ bụrụ na ị mechaa nke a na anyị ya enweta ihe dị otu a ka m gụdakwalụ gị okwu chineke ha gee ntị ka m gụdalụ gị baịbụl ahụ ọzọ nwa m ọ bụrụ na ndị mmehie ara gị ụra ekwela one two ọ bụrụ na ha asị soro anyị jee ka anyị chaa anwụ ọbara soro anyị jee ka anyị jee haidi ya gbuo mmadụ nọ na black ass nọ na buccaneers ifela ahụ eme gị hmm? ibe gị nọ na paliamenti na-ebuka ego naijiria ndị hausa ju ebe a ndị fulani ju ebe a na-ebu ego nigeria ndị nwanne chan n'onwe gị anya ọbụrụ bụrụ tutu ka gị nwa nọ na ya ị kwesịrị ije bebe akwa aka ore ekwe na ha sị gị gịnị ka ị na-alụ gịnị kelee ulu ọ baalụ na gị ọkwa gbuo onye a gbuo onye a unu enu one ka ịlụ ọlụ na so na anyị jee ka anyị gbuo onye a nna e, nna na ịmakwa na ndị a ndị ahụ itila anyị ee ebe ha gburu ofe onye anyị ejegbu mmadụ ịtọ ikwukwunie iyi ọ bụrụ na ndị mmeghara aga ụra ha sị gị soro anyị jee e, ọbara ị na-awụsi ọbara ị na-awụsi ọbara ị na-awụsi ma gị nwa ji ọgwụ awụsi nke gị ihe na-alụ na vileji bụ igbuchasị ụmụ okorobịa nwa okorobịa goo moto ọya ekwebu ya nata maka gị eh, maka mfata ihe ekpe ekpere ịya anwụ taa ịya anwụ ka ụmụ okorobịa zuo ike onweghị ịdị ndụ eme maka gị onye dị ime ikachie ya afọ anụta nwaanyị ikechi so ihe a ka ị na-alụ aka na-eme ife ọjọọ ife na-alụ oge ruo chegharịa kwerekwa e, ha n'oziọma oziọma he ha chineke dịkwa nso oge ruo chegharịa kwerekwa e, ha n'oziọma oziọma he ha chineke dịkwa nso na ihe ụfọdụ baịbụl depụtara anyị ndị mmehie ji arụ ụra nke mgbe ha ga-ara gị bụ solo anyị jee ka anyị jee wusie ọbara ọ sị gị ekwena nke ịbụa ha sị anyị ka anyị zụpụ onwe anyị jide onye na-emeghị ihe ọjọọ n'efu nke a ndị kidnapa ndị kidnapa bịa nwa okolobịa onye na-ara gị ka ị join ya ndị kidnapa ndị ntọ so anyị jee ka anyị zuo onye a si na shọpụ na-apụta ka anyị tọrọ ya etu a ka nna gị si kpata ego ji wee zụ gị nyegodo ụdị ego iji azụ ụmụ gị ịtọọlụ mmadụ ewere anya mmiri kwụọ ụgwọ iwere ego ahụ na-azụ ụmụ gị ị na-echekwa ihe ụmụ gị ya abụ na ịnọ aha one ka ị nwedoro ịdị ndụ a icheki aha onye dị chekie one ka ya anọ one ka ka ya anọ one ka ka ya anọ na ọzọ a na baịbụl gwara ya na ara soro anyị jee ka anyị zuo ka anyị tọrọ mmadụ ka anyị jide onye onye enweghị ife o gị ijiri ya na-akpọkọ na ọ bụkwa na ọ na-achọ iweta ego kịta west ya ma ọnya ọ bụkwa na gbuo ma ọnya gbuo gbuo gbuo gbuo gbuo ịbịala elulu chukwu gbuo gbuo gbuo gbuo gbuo ihe ịbịala ime n'ụwa ọ ya bụ akara aka gị ụra nke mbụ igbu mmadụ ụra nke ịbụa ịtọ mmadụ nekwu ihe ọzọ ha ji arụ ụla asị ka anyị kọọ ha ka anyị loo ha na ndụ dị ka ala mmụọ bụ ndị zuru oke ndị na-arịda n'olulu nekwa ọzọ ihe niile dị oke ọnụ ahịa ka anyị ga-achọta ọ nke a ka eji enwude gị nke eji enwude gị bụ nke ikpeazụ a ihe niile dị oke ọnụ ahịa ka anyị ga-achọta anyị ga-akwaju ụlọ anyị niile n'ihe anyị kwatara n'agha ọkwụ ya ka eji enwude gị ransom na eh, na this man ji ego na anyị ya na ransom ndị befa ya akwụ ya elu 100 million naira ọya ka chineke mana ọya ka eji ara gị ọkwụ ya ka eji ara gị onye ahụ na-eje tọrọ ọ ntọ ka o ji wee kpata ego ahụ ị na-achọ ka ọ kwụọ gị ụmụnna abịa m igosi unu jizọs igbo bụ igbo ọ na-abụ na-ekwu okwuchukwu ndị igbo a ọ dị nke ọṅụ ule obi m nye ụmụ igbo enwere ofu onye chineke wepụta esi n'aka ya zọpụta ndị mmadụ afịa bụ jizọs kraịst in case ọ bụ na otego ịnụbeghị ụdị okwuchukwu a ka m gwa gị ọkụ mmụọ bụ eziokwu ụwa na-achịkọta ife niile na-eme n'ụwa ọkwa ọgwụgwụ oge ihe ebu ndụ gị etu a guzo n'oche ikpe chineke mana ohere gị taa inye jizọs ndụ gị ịma afụ jizọs taa n'elu obe ka o wee zọpụta gị ọ hapụla oche eze ya n'eluigwe bịa n'ụwa dị ka mmadụ eme ya keje dị iche iche mana ịfụnanya o nwere ebe mụ na gị nọ ọ nagide ya wee lụọ ọnwụ nke obe hai ị ya gbakọta jizọs azụ taa ị ya anụcha okwu a gbakọtakwa jizọs azụ nyenu jizọs ndụ gị kwere n'aha jizọs ka ụwa dịrị gị mma kwere n'aha jizọs ka ụwa dịrị gị mma kwere n'aha jizọs ụwa dịrị gị mma kwere n'aha jizọs ka ụwa dịrị gị mma gee ntị mgbe nna sị gị kwelu n'aha jizọs ka ụwa dịrị gị mma ọ bụ ọkwa ka enye gị ego ọ bụ maka ego ka iji enye jizọs ndụ gị is a big mistake ihe nji nye jizọs ndụ m bụ na jizọs afụrụ m n'anya nwụọ n'ihi ihe nye jizọs ndụ m bụ na m ndụ ezi omume ma ọ bụ na m enweo jizọs n'ime m ha hapụ ozi ọma ha na-ezi gị asị gị na inye jizọs ndụ gị taa echi niile n'ihe nwu na enu ịtọ ihe nwu na enu ịtọ ị nọ ebe ahụ na-eti emen emen ka m gwa gị eziokwu ejighị emen alụ na enu ihe eji alụ na enu bụ simenti na aja okwute rọd Amém, amen amen amen ihe ejinye jizọs ndụ gị bụ na jizọs afọ gị n'anya nwụọ n'ihi gị ka o wee zọpụta gị ihe ejinye jizọs ndụ gị bụ na enweghị etu ọzọ ihe esi é bụ nwa chineke ma ọ bụrụ na jizọs anọ n'ime gị ihe ejinye jizọs ndụ gị bụ nọọ jizọs bụ ụzọ eziokwu na ndụ enwe onye ya ejekwu chineke ma ọ na o sighị na jizọs ihe nye jizọs ndụ gị bụ na ọ bụ na inye jizọs ndụ gị ọkụ mmụọ na-eche gị onwe two ways about it if you die without jesus you are going to hell enwe ndị nọ na chọọchị ha enye jizọs ndụ fa ọ mmadụ inye jizọs ndụ ya bụkwa born again ị na-anụ o nweghị ọzọ bụ born again ada akwụ ụgwọ ọ bụghị so seed ọ bụghị ije ụka ọ bụghị ịkwụta ihe bụ born again na-amụrụ mmadụ ọzọ bụ na mmadụ nye jizọs ndụ ya ọkwa ohere ọzọ na-adalụ gị taa ị apụtanwu na mmehie ahụ ma ọ bụ na jizọs abatahụ n'ime gị enwere nene m anya you are a ị na-edina nwoke ibe gị ị na-edina nwaanyị ibe gị ị na-eme masturbation ị na-eme sọọsọ jizọs ya azọpụtanwu mmadụ na masturbation ponografi si ị na-alụ na fonu gị bụ ine na ụmụ nwaanyị gba ọtọ na ine na ụmụ nwoke gba ọtọ onweghị ihe ọzọ ị na-alụ sọ ndị gba ọtọ ndị gba ọtọ ka ị na-alaiki ala inene ee ya bụ ekwensu ejide na gị mana jizọs ya napụtanwu gị ifu oyi niile aka ya jinye jizọs ndụ gị si onye nwaanyị adịghị m ike mana ịdị ike mma zọpụta nwa onwe m mana ya zọpụta igbo bụ igbo ọmụnwa bụ nwanne unu nwoke ụkọchukwu chukwu ma onye ọka etiti na-agwa gị eziokwu a dịka nwanne m ana m agwa gị eziokwu a dịka nwanne m inweghị jizọs inweghị olileanya inweghị olileanya jizọs ọ na-agọzi mmadụ ee mana ọ bụ maka ngọzi a ka i eji nye ndụ gị jizọs ọ na-agwọ ya ee mana ọ bụrụ maka ọya ọ bụrụ maka ọya ka ezi ọnwụgodula ọnwụ ka ọ zọpụta mkpụrụ obi gị mkpụrụ obi gị dị ya mkpa so that na nchịkọta ụwa ka gị na ya bili n'ala eze ya ọ jizọs bụ ụzọ eziokwu na ndụ nye ya ndụ gị ịhụnanya chukwu oo ịhụnanya ọbara ụba ịhụnanya ọbara ụba ịhụnanya onye nwe mbara ụba ọ bụ ịhụnanya ka o jiri nwa n'obe ịhụnanya chukwu bara ụba ee ịhụnanya ọbara ụba ịhụnanya ọbarụba ịhụnanya onye nwe mbarụba naanị ịhụnanya ka o jiri nwa n'obe akwụkwọ nsọ jụrụ ajụjụ si olee ịhụnanya karịrị nke a na mmadụ tọgbọrọ ndụ ya n'ihi ndị enyi ya n'ụtụtụ a Come present igual Jesus, the Savior, Jesus, the Redeemer, Jesus, onye nzọpụta. Ọkpara Chineke, onye nzọpụta, onye Chineke, onye ewo onye oge anyị achịkọtabago ị chọrọ inye ya ndụ gị ọkwa odogo gị na-enye apụtanwu na homosexual without Jesus yes ihe apụtanwụ na masturbation ihe na pornography ihe na addicted sex ihe ọbụla bụ nwoke ị na-edina ihe ọbụla bụ nwaanyị ị na-edina ya ndị a na-eji edi na ụmụazị dị 2 years na 6 months gịnị ka ị na-achọ ebe a ọ na ịmara na mmụọ ọjọọ ee ikuru nwa mmadụ eche na nwa ka iku ama na ibidogo ọlụ ọzọ ọ na ịmara na mmụọ ọjọọ ọ kwaso jizọs asị na asị ọ na ịmara na ya akwụsị nwunye ma ọ bụ na jizọs abata ọgwụ ị na-agwọ ọkwasọ jizọs mana ịma good news jizọs ajụbeghị jizọs chọrọ ịzọpụta gị ọ sị m bịa gwa ụmụ ya na ọ bụ na ha ya anata taa na ya ya azọpụta ha enwee na-ege m ntị chọrọ inye jizọs ndụ ya ọ maka gị ka m ji bịa mkpechi ekpere enwe mkpelu ndị ọya ekpere kpee ekpere ndị ọzọ gọzie ụmụ igbo chineke sị m na-agọzi igbo mana before then ọ maka oge ka nji bịa ndị nwa chọrọ inye ndị nwa chọrọ irespọndụ ịfụnanya chineke ngwa mechie anya gị tinye aka nne gị n'obi gị ebe ahụ ị nọ ka mkpe elu gị ekpere soro mkpe a ihe nkwulu ikwuo ihe ọbụla ịnụrụ nkwulu ikwuo ya ngwasịa ya jizọs abịakwute gị abịakwute gị dị ka nwa mmehie mmehie biko gbaghara m emejọwo m gị akpafuwo m elelere m ịhụnanya gị mana taa okwu gị emetụwo m m wee na-abịakwute gị n'anya mmiri biko nu jizọs gbaghara mmehie were ọbara gị sachaa ka kagbuo afa m n'akwụkwọ nke ọnwụ deba ya n'akwụkwọ nke ndụ nye m ike eji abụ nwa gị ekwensu ajụ nkịta mmehie ajụ nkịta bido taa gaba abụzi m nwa chineke enwere m mmụọ nsọ n'ime m ugbu a m ga-adịrị chineke ndụ na jizọs kraịst amen maka mkpelu gị ekpele onye nwe ya okwu okwu gị si na ndị na-abịakwute gị na ị gaghị achụpụ ha ọtụtụ ka ha dị anyị afọ ihe anya mana ị na-afụ ebe ọbụla ha nọ ndị na-abịakwute gị taa nabata ha gbaghara mmehie fa sachaa ya nyefa mmụọ nsọ gị mejuo fa na mmụọ nsọ nye ha ike eji abụ nwa chineke daalụ na iji ụka ndị igbo a wee na-azọpụta ụmụ igbo na-eme ha ụmụ gị na jizọs kraịst bụ onye nwanyị amen congratulations ịdịgo born again ee eh, ọ bụrụ na enwere ọgwụ ịchọ ka ebupụ nọmba ahụ ị na-afụ na skrin bụ my nọmba ma ọsọ text messages ok eh, ịkpọba m akpọba enwere ike ihe nweta ọ text messages na whatsapp ka m ji receive So, all personal number that's 08039512515. nọmba m ji receive text messages and the So, onwe ọgwụ ịchọrọ ka ya bịa bupụ ike ọgwụ hapụ enweghị isi test ala ya ebe ahụ ka anyị kparịta ya esi bịa ọ bụrụ ịchọ ka m dụọ gị ịchọ kanselin nwee maọbụ ịchọ ka ị na-ajụta m ife jos na-esendịli m meseji ebe ahụ enwezie n'idi na anyị ya ekwu agwa m gị nọmba ị ya eji kpọm ịkpọ m anyị ekwuo na fon mana isend ha na meseji ma test ma wasap obi ka gị mma reply ọ bụrụ na ma reply gị one or two days mma reply ya ịghọtala ya alright ka mkpere n'ụmụ igbo ekpere gọzie gị igbo bụ igbo chineke sị mbịa gọzie ọnụ taa ekwukwa m okwu sị igbo bụ ndị agọzila agọzi agọzie m ụmụ igbo n'ebe niile ha nọ ebe ị na-esonye anyị n'ụka ndị Igbo online a ihe ọbụla itili aka ime bụ ezi ihe ka Chineke mee ka ọ gaa nke ọma enwere ụmụ Igbo nọ n'obodo dị iche iche mana fada apụta nwa ilo dị ụtọ na fe enwetabeghị akwụkwọ kwesịrị ka ha nwetasịa akọmandị am fevọ ka fevọ jenye ụlọ akwụkwọ niile kwesịrị ka unu nweta n'obodo a n'aha Jizọs emeghele m ụmụ Igbo ọnụ ụzọ ngọzi biznes gị ka ọ gaa nke ọma ọla ị na-alụ ka ọ gaa nke ọma akwụkwọ ị na-agụ ka ọ gaa nke ọma ndị aka ọlụ ụmụ Igbo Chineke gọzie aka ọlụ nọ n'aha Jizọs Kraịst ịya ayọ nni ọ dị onye na-ege m ntị nọ na nrịanrịa ma ọ bụ onye nke gị nọ na nrịanrịa ọ bụ onye stroku ji enye m iwu si ngwa binie gagharị ya ọzọ ọ bụ onye kpuru isi eke m mmụọ isi agbụ chụpụ ya na ndụ gị wee sị ka anya gị meghee n'aha Jizọs ọ bụ onye ntị echi na-eme eke m mmụọ ntị echi agbụ ya wee sị ntị gị meghepụ n'aha jizọs onye ogbi ka ọnụ gị meghee n'aha jizọs ka ihe ịrịba ama dị iche iche bido ime ugbu a nye ụmụ igbo ebe niile ha nọ n'aha jizọs ezipụ m mmụọ ozi chineke mụ na ha na-echekọ ozi ngwa gabadụ ebe niile ụmụ igbo nọ na-ewedufe ihe ịrịba ama ụmụ igbo niile na-esonye anyị n'ụka ndị igbo ọnlaịn a ngwa ka ndị mmụọ ozi gbasaa nye gị ihe ịrịba ama ihe ịrịba ama nke akụ akụ na-enwe enwe ihe ịrịba ama nke arụ ike ihe ịrịba ama nke mkpụrụ nke afọ ihe ịrịba ama nke ịtọ gị na-agbụ eji onye ọbụla bụ onye igbo eji ọgwụ kechie jiri ndị amoosu kechie etizie n'iya gba were nwere onwe gị n'aha jizọs ịbụ onye agọziri agọzi otu mgbe izu na-abịa anyị ya anata akụkọ ọbụbụ ama gị site na jizọs kraịst bụ onye nwe ise cheta na afa m bụ venerable prince chukwuma abụ m ụkọchukwu semens anglican mana ụka nka abụọ nke ndị anglican ọbụọ nke ndị roman katọlik ọbụọ nke ndị deeper ụka nke bụ ụka ndị igbo ịbụrụ ha na onye igbo iso nwere ụka evri wednesday ka anyị ji abịa by 10 nke ụtụtụ wee ruo 11 nke ụtụtụ gaba ahụ na-esonyere anyị ee eh, ekpere anyị ikpelu nwere ike ọ dị short dị brief mana ihe rịba ama ndị mmụọ ozi apụọ n'elu ọrụ ị na-enweta miracle gị jee na comment bọs jee na kọmentịla anyị your miracle and your testimonies anyị na-ekwenye chineke na anyị afụkwa gị otu mgbe a izu na-abịa abịa ee eh, ebe ị na-esonyela anyị jisi ike kpọọ ndị ọzọ ị emelu m ofe ife kịta ee eh? ngwa shia chi abịa chi abịa chi abịa chi ya ugboro e ịtọ ma ugboro ịnọ then jee na comment box dee elu m papa ụmụ bọị abụ m onye agọziri agọzi dee kaba e dee na comment box papa ụmụ bọị chineke agọziela m dee ya na comment box then you share ka invite ndị ọzọ mma afụkwa gị ụbọchị e Wednesday n'ụka na-abịa abịa chineke gọzie gị n'aha jisọs